AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie ọ ga-agaziri gị ọ ga-agaziri m ọ ga-agaziri anyị niile ka anyị na-amalite ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa isiokwu anyị na-asị butere m mkpa gị butere m mkpa gị onye anyị onwe anyị na-efe bụ Chineke onye kere anyị si anyị butere ya mkpa anyị ọ dabere n'ubu gị ma ị ga-ebutere ya mkpa gị ma ọ bụ na ọ dịghị ma ọ gaara amasị m karịsịa ma ọ bụrụ na anyị ga-ekwe butere ya mkpa anyị n'ihi na anyị nwere onye ogbugbo nye nramahụ ndị a niile ọ si anyị bute mkpa ndị a niile butere Chineke mkpa gị n'ụbọchị taa ka anyị mara ma ga-enwe mgbanwe ma ọ bụ na ọ dịghị ọ bụrụ na anyị lebatụ anya n'akwụkwọ onye ozi dịka Pita nke mbụ isi ise amaokwu nke isii na nke asaa Pita nke mbụ isi ise amaokwu nke isii na nke asaa ọ sị ya mere wedanụ onwe unu n'okpuru aka dị ike nke Chineke ka o wee welie unu elu n'oge nke ya na-atụkwasịnụ ya nchegbu niile unu na-echegbu onwe unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi na-atụkwasịnụ ya nchegbu niile unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi ihe niile gbasara m na-emetụ Chineke n'obi ihe niile gbasara gị na-emetụ Chineke n'obi ọ bụ ya kpatara mgbe anyị na-ahazi otu isiokwu anyị n'ụbọchị gara aga emere m ka o doo anya sị ntamu gị niile ọ pụrụ igbo mkpa gị onye ahụ ị na-akọsara lekwa otu ọ dịrị m nna anwụọla m o onye dị otu ahụ ị maara ma ọ bụ ọdịmma gị n'obi ị maara ma ọ chọrọ ka ọ gaziere gị ịma ma ọ bụ otu n'ime ngwa ọlụ nke onye iro ji na-achọ ịla ndụ gị n'iyi ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa abụghị na ị pụghị ịrịọ mmadụ izu ọ bụghị ihe m na-ekwu okwu ya ihe m na-asị bụ ka ịjụta Chineke asị ịgakwuru Chineke si ya nna m ọ dịghị ihe m maara m ga-eme n'ọnọdụ dị ka nke a achọrọ m ka ị gbuoro m mkpa ọ bụ Chineke bụ onye pụrụ izi gị ụzọ ị ga-aga ọ pụrụ ịsị gị gakwuru onye dị otu a mgbe Chineke si gị gakwuru onye dị otu a ọ maara na ị ga-enweta ezigbo ọsịsa na ị ga-enweta okwu nke nkwali okwu nke ga-eme ka ihe gara gị nke ọma nke a bụ ntụziaka nke Chineke ma n'ụbọchị taa ya na-asị mụ na gị butere m mkpa ndị a ọ bụrụ na ị buteghị mkpa ndị a isi otu ole enweta ntụziaka nke Chineke ya mere mgbe ọ bụla onye iro na-abịa n'ụzọ gị mgbe ọbụla ọ na-ekposasị ihe ndị a niile nke mejupụtara ndụ gị mgbe ọgba aghara mgbe ebili mmiri na-amali n'ime ndụ gị Chineke si gị weta ha wetara m ha n'ihi na ọ maara na ọ pụrụ ịhazi ihe ndị a nye gị were mkpa ndị a bịakwuru Chineke kwere na Chineke pụrụ ịhazi ha n'ihi na ọ maara ihe ọ ga-eji ha mee tutu ya sị gị weta ha ebe a anyị na-eleba anya n'ụbọchị taa na-eme ka anyị mata na iwedo onwe anyị n'ala ọ bụghị itinye onwe anyị na nchegbu ọ bụghị ịdọkasị ahụ onye ahụ nke na-enye onwe ya nsogbu site n'oke echiche bụ onye chọrọ iji aka nke ya onwe ya igbo mkpa ya oke echiche na-eme ka uche gị ghara ịbụ nke akpakọrọ ọnụ n'ihi na ị na-achọ ụzọ ị ga-esi pụọ na nramahụ gị n'ike nke onwe gị nke a bụ akparamagwa nke onye obi ya jupụtara na nganga na mpako ma onye ahụ nke na-eweda onwe ya n'ala n'ezie bụ onye jupụtara n'ihe nke Chineke onye maara na ọ dịghị ụzọ ọzọ o si enweta enyemaka na-abụghị site n'ebe Chineke nọ onye dị otu a na-echere mgbe nke Chineke ọ bụrụ na ọ ga-ekwe gị ghọta ọtụtụ ihe nke anyị na-eji ike aka anyị eme ka ha bịaruo na mmezu n'ime ndụ anyị ihe ndị ahụ a na-adịgide adịgide ọ bụ nke sitere n'aka Chineke bịa bụ nke na-adịgide adịgide m na-asị gị n'ihe ọ bụla nke ị na-eme kwee ka Chineke duzie gị ụzọ kwee ka ọ hazie ihe niile chee gị ya n'iru ọ bụ otu n'ime uru anyị na-enweta site n'ịbịa Chineke nso ma ọ bụrụ na ị chere na ịpụrụ igbo mkpa ndị a na ịpụrụ ibi ndụ gị n'ụwa nke a na Chineke adịghị ya nsogbu adịghị ọ dịghị nsogbu dịnụ ma achọrọ m ime ka ị mata n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche naanị Chineke pụrụ ịnapụta ọ chọrọ ka anyị ghọta na ọ bụ naanị ya pụrụ ịnapụta ọ chọrọ ka anyị mata na ihe ọ bụla nke na-abịa n'ụzọ anyị na anyị kwesịrị ịkpọtụrụ ya buru ụzọ kụtụrụ ya sị ya nna m lekwa otu ọ dị nye m izu ọ chọrọ ka anyị mata na anyị kwesịrị ịdabere na ya ọ chọrọ ka anyị mata na ọ bụ mmasị ya inye anyị izu ike izu ike gịnị ka a na-ekwu okwu ya izu ike pụọ na nramahụ na adụm ụwa na oke nchegbu na ịla n'iyi nke echiche na-akpata inye anyị izu ike ime ka anyị mata mgbe onye iro na-abịa n'ụzọ anyị anyị amara ụzọ anyị ga-esi wee gbakwaa ya ezi enyi m biko ana m arịọ gị n'ụbọchị taa n'agbanyeghị otu nramahụ gị ha n'agbanyeghị ụzọ o si bịa n'agbanyeghị ihe ọ bụla ọ bụ biko buru ụzọ chọọ ntụziaka nke Chineke ịchọta ntụziaka nke Chineke ihe ndị ahụ na-anụ ọkụ Jehova ga-eme ka ha jụọ ka ị na-eme nke a ya gaziere gị obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewe m chiwetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 June 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche onye jehova chineke anyị bụ onye a na-eto eto ka ọ bụrụ nne ebi onye ugwu ka jehova chineke anyị bụ onye ugwu ka jehova chineke anyị bụ

unu mba niile tonuja tonuja onye kuka onye tonuja tonuja onye kuka bụrụ onye onye ebi ebi n'ọgbọ niile tonu mba niile tonu ja tonuja olukuka bụ tonuja onye na na na ọ n'ọgbọ niile tonuja tonuja eto ka n'ọṅụ ka anyị ji na-ekele ndị missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya eji m aha jizọs onye nzọpụta anyị na-ekele ụmụ na-ekele niile ndị na-erite uru n'ozi nke onye nwe anyị n'ime ụbọchị ndị a niile ebe ihe ọgụgụ anyị sitebela akwụkwọ izikiel isi iri atọ na atọ amaokwu iri na otu si ha ma onwe m na-adị ndụ ọ bụ ihe si n'ọnụ ji ụfapụta ọnwụ nke onye na-emebi iwu adịghị atọ m ụtọ kama ọ na-atọ m ụtọ ka onye na-emebi iwu si n'ụzọ ọjọọ ya chigharịa ma wee dị ndụ chigharịanụ chigharịanụ site na ụzọ ọjọọ unu chigharịa unu wee dị ndụ ọ bụ n'ihi gịnị ka unu ga-anwụ unu ụlọ Izrel onye bụ onye na-emebi iwu onye na-emebi iwu bụ onye mmehie onye mmehie bụ onye na-eme ihe megidere iwu Chineke n'ihi na akwụkwọ Jọn nke mbụ isi atọ amaokwu anọ si na onye na-emebi iwu onye mmehie bụ onye na-emebi iwu n'ihi na mmehie bụkwa mmebi iwu anyị nwere ụzọ ihe iri na isii nke m ga-akpọpụta kebe jirimara ndị na-emebi iwu nke mbụ ha na-eleda ịdọ aka na ntị anya ilu 5:12 nke abụọ ha bụ ndị gbagọrọ agbagọ ha na-echepụta uche ọjọọ ilu isi isi amaokwu anọ nke atọ ha na-echefuta ajọ ihe ma na-emekwa ajọ ihe ilu isi isii amaokwu kemgbe ha na-enwe agụọ nke ihe ọjọọ agụọ nke ịkwasị ndị inyom iko ilu isi isii amaokwu iri abụọ na ise ha jupụtara na aghụghọ ilu isi asaa amaokwu iri ha jupụtara na ndụ nduhie ilu siri na abụọ amaokwu okwu ha na-ekwusa nzuzu ilu siri na abụọ amaokwu iri abụọ na atọ ha dị nka nka ma na-emekwa nha arụ ilu isi iri abụọ na otu amaokwu anọ ha bụ ndị isi ike ilu isi iri na asatọ amaokwu iri na abụọ ha bụ ndị na-achọpụta ihe na-adịghị mma n'ebe ndị nke Chineke na ọkebụ ha bụ ndị na-ata ndị nke Chineke ụta ilu isi iri na iteghete amaokwu atọ ha na-ekwu okwu ịgbakọta Chineke azụ ilu isi iri abụọ na atọ amaokwu iri atọ na ha na-amụ ụzọ ha ga-eji bibie ndị ọzọ ilu siri abụọ na anọ amaokwu abụọ ha na-enwe obi ụtọ mgbe ndị ọzọ na-ada ilu siri abụọ na anọ amaokwu iri na asaa ha jupụtara na ihe arụ ilu isi iri abụọ na isii amaokwu iri abụọ na ise ha na-emesi obi ha ike megide Chineke na eziokwu ya ilu isi iri abụọ na asatọ amaokwu iri na anọ ha na-atụkwasị obi n'onwe ha ilu isi iri abụọ na asatọ amaokwu iri abụọ na isii Chineke achọwa ka ndị na-emebi iwu nwụọ n'ihi na ọ hụrụ ha niile n'anya kama gbọ ha asị abụ ọma isi ise amaokwu anọ na asa n'ihi na ebụghị Chineke onye nwere obi ụtọ maọbụ onye ihe arụ ihe ọjọọ na-amasị kebụla mmehie agaghị anọ dịka ọbịa n'ebe e dị Chineke n'ihi nke a gwara anyị n'akwụkwọ Izikiel sirila asatọ amaokwu iri abụọ na atọ ọ na-atọ m ụtọ mgbe onye na-emebi iwu na-anwụ ka onye nwe anyị kwuru ọ dịghị atọ m ụtọ ka onye na-emebi iwu si n'ụzọ ya laghachi wee dị ndụ ka ọ na aga ihu n'akwụkwọ ahụ na amaokwu nke iri atọ na abụọ onye nwe anyị sị ọnwụ nke onye na-emebi iwu adịghị atọ m ụtọ ụbọchị taa ụmụnne m ana m arịọ ka anyị jisi ike bie obi nke ịsọpụrụ Chineke nke ịtụ egwu Chineke nke ime ihe ọ na-achọ nke ịkwado alaeze ya nke ime ihe ekpere n'ikpe na ezi omume n'ihi na Chineke chọrọ ka anyị tozuo oke inweta ndụ ebibi ka ọ kwadebere ndị ahụ ya n'anya ndị na-emebi iwu ga-enwe mbilite n'ọnwụ nke amamikpe ndị ezi omume ga-enweta mbilite n'ọnwụ nke ndụ nwanne m nhọrọ dị n'ọba aka gị ka anyị bie obi ka a ga-esitela nye Chineke otutu onye nwe anyị anyị ebere n'aha Jizọs onye mgbasa ozi josaya anụcha imela n'oziọma nke wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ngọzi ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs ọbụma ndị ọbụ abụ missionaries of aba ndị nyere anyị abụọma nke ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwute itinye asụsụ Igbo ka Chineke n'ime ịhụnanya ya mee ihe nriba ama n'ime ndụ anyị n'aha Jizọs amen Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo